Flora Ifeanyi Chukwu nke na m Ilonzo anya Flogo n'Enugu egwu ahụ the essence of ihu eh, Igbo ọfụ event emeta n'Enugu ee eh, ana m godu Chukwu na-ekene Igwe oriz na-ekenekwa nna m Mbazike echi ọnụ ụzọ jọrọ njọ ana m ekele ndị niile enwe m anwụli n'ife mee tata maka na m nọ na redio yokwue ndị mmadụ sị ọtụtụ ndị nọdụ n'ụlọ were arịgba arụ isi ife bụ iru ugbo ọfụ ekpere eme tata na ọkụ onye igwe erizu zitelu mụnyelụ bụ na iru igbo ga-achake na ife ga-adị ndị be anyị nsị unu n'obi abụrụ m so anwụlị obi ji m na ugbolo ugbolo ka ndị mmadụ bịagolu bedo aka na ekpele maka ndị igbo ụfọdụ anọkọsịa ndị mmadụ ego ị na-ajụzi ka ekpee ya ụfọdụ mbọsị a eme afụ mmadụ mana na nke a na anọdụ anyị kpee ekpele mụnye ọkụ ka ife dị wee na-agwa ndị be anyị ndị nọ n'ụlọ kpele ekpele ife ga-adịla anyị ncha niile bụ ndị Igbo unu gafe anụ within some unu gafe anụ ife ga-adịla anyị na ndị kwelụnụ ka ndị na-ekwerọ ka ọ ga na-emetụta ma ife ji mee ekpela a bụ mkpu etiri m na 2022 na ndị Igbo ga-enwere onwe fa na Igbo bụ ya bụ isi aka n'ala Igbo na Naịjirịa na ndị Igbo na ife kochife anya na fada afụri onwe fa n'anya mmelụ njikwa John the Baptist ebe ọ na-ajụfa ndị Igbo ọ gịnị na-eme ebee ka unu na-eje mee n'ụzọ unu ka ọ kwụlụ ọtọ 20 years dị ife a chief dim emeka odimegwu ojukwu mbazụike amaechi igwe ose agụna ike na: ndị igwe niile ndị igbo gbakọtara ebe a ewee mee ya unveil mana na 1956 na Juun 25 ka papa mama m gwara m maka ekpere a ekene m ụwa niile ndị niile nọ n'ụlọ wee kpee ekpele asị m ekene dịla ụnụ ndị nke kabala arụ wee bịa wee daa garigada niile a adalụ wee jee wee lue n'ebe a ọ ndị chukwu chọrọ na fa ga-anọ ọfa bụ ndị nọrụnụ ụzọ ajọka isi imo bịaba ụzọ jọrọ njọ isi akụkụ ọbụla bịaba ekene m ndị nke bịara abịa wee na-asị ndị igbo n'ụzọ unu ga eme ya ndị niile kpere ekpere n'ụlọ ndị ji akwụkwọ ahịfịa alịlị etu nsukwu wee gbuchaa ọnụ na fami afụzi alịlị ọzọ ahịfịa na-akpọ arịgbe na-arụ ama egbezifa ahịfịa na-akpọ nchụanwụ ụfọdụ na-akpọ ya nchụanwụ ahụigbe ndị a na-akpọ ndị ji akwụkwọ alụlụ wee lụlụ ọnụ asị m daalụ unu udo ụmụ unu tata ka ụzọ unu ga-emeghe iri igbo ọfụ ka a ga-afụ daalụ unu